AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị ndewo udo dịrị gị ana m eji obi ụtọ m na-anabatakwa gị n'ụbọchị nke taa n'ihe omume anyị nke bụ okwu nke ndụmọdụ nke ahụike gị onye na-ege ntị amaara m na onye nwe m ga-enyere anyị niile aka n'ụbọchị ndị a anyị aghaghị ijide otu ihe ma ọ bụ nke ọzọ aka mgbe anyị na-aga n'ihu kwa ụbọchị na-atụgharị uche n'okwu ndị a niile ọ bụrụ na anyị enweghị ike ịgbalị ibido ihe ndị a ugbu a otu ụbọchị ọ ga-emetụ anyị n'ahụ anyị ga-ahụ ọ dị mkpa ọ dị iji ịba n'ọnọdụ nke a dị mkpa nye mụ na gị na ahụike anyị nke elu ahụ na nke ime mmụọ biko ka anyị lebatụ anya ụdị ụkpara dị aṅaa bụ nke anyị kwesịrị inwe mgbe ọbụla site na obubu ọnụ ahụ anyị na-ewepụsị ihe ndị ahụ ndị na-ekwesịghị ekwesị n'ime ahụ anyị anyị na-achọ ime ka anyị mara sị na ngwa ngwa ebidoro obụbu ọnụ ngwa ngwa o bidoro wepụtasịwa ihe nke na-ekwesịghị ekwesị na mụ na gị na ọ dị ụkpara ndị dị iche iche nke anyị ga na-enwe n'ime ahụ anyị ihe ndị a niile bụkwanụ ihe ndị na-egosipụta na ime ahụ anyị adịghị ọcha na ihe ndị dị na ya bụ ihe ndị ekwesịrị iwepụ ewepụ na ha bụ ihe ndị nke na-egbu egbu ọ bụrụ na ire gị abịa bụrụ ihe dị ka ihe dị na-acha ụcha kpuchiri ya ịma ụdị ụcha ahụ ọ bụghị ezigbo ụcha. ọ bụrụ na ihe dị otu ahụ bịa kpuchie ire gị ịma ọ dị mgbe mmadụ na-anọkọta ọnụ ya atọwọ ya otu ọ bụ ya hụ na ihe ọbụla nke o tinyere n'ọnụ a na-adịkwa ụtọ ma ọ bụ ya ahụ na ahụ ya na na-eme ya dịka ọ na-eme ya oyi oyi onye ahụ abịa were ihe na-ekechasị ire ya na-ekochasị ire ya o were ihe ahụ ma ọ bụ ntakịrị eri ma ọ bụ mpekele osisi nke dị berebere iwepụta ya gị hụ ụdị ihe na-esi na ire gị apụta ọ bụ ọtụtụ n'ime ihe ndị ahụ bụ ihe na-eweta ọnụ isi ngwa ngwa ụdị ihe ahụ dị gị na ire mara n'ezie na ahụ gị bụ nke jupụtara n'ihe ndị a nke ekwesịrị iwepụ ewepụ abụla onye ọ na-enye nramahụ n'obi mgbe ọbụla ụdị ihe ndị a pụtara n'ihi na ọ bụ ihe na-eso ọnọdụ nke anyị na-ekwu okwu ya ka mmadụ banye n'ime ya werekwa dịka anyị na-ekwu oroma a na-akpọ lemon pinyetụ ya ntakịrị na mmiri ahụ nke ị na-aṅụ ịpinye ya na mmiri ahụ ị na-aṅụ ṅụọ ya ọ ga-enyere gị aka wepụ ma ikupụta ume ahụ nke na-esi isi nke ị na-ahụ n'ime gị ọ bụ ụzọ esi ayọchasị ahụ nke dị oke egwu nye mụ na gị ọ bụrụ na ị na-enwe isi ọwụwa ma ị na-ebu ọnụ ọ dịghị oke nramahụ dị na ya nke a bụ ihe na-egosipụta ndị bidoro ọhụụ ibu ọnụ ma ọ bụ isite n'ụzọ dị otu ahụ napụ onweghị ụmụ ihe ndị nke a na-ekwesịghị ekwesị n'ahụ anyị ụmụ ihe ndị nke ahụ anyị riri ndị na-aga anọchisi ụzọ ọbara na mmiri na ụzọ nke akwara dị n'ime ahụ anyị ga-esi wee rụọ ọrụ nke ọma ọ bụ site n'isi ọwụwa ka a na-eji ewepụ ihe ndị ahụ ma ọ bụrụ anyị nweta onwe anyị n'ọnọdụ a pụrụ iche nke a na-egosi mụ na gị na ahụ anyị ruru unyi ebe ọ dị ukwuu nri ọ bụla nke ọ bụ irie ya enye ahụ gị nsogbu na mwepụ ma ọ bụ na mgbari tutu ya ewepụ ha nri ahụ bụ nri nke na-ekwesịghị ekwesị ọ bụ ụdị nri a bụ nke na-akpatara anyị isi ọwụwa mgbe ọ bụla ahụ anyị na-agabiga ọnọdụ nke iwepụsị ihe ndị a na-ekwesịghị ekwesị ọ bụrụkwaranụ na isi ọwụwa abịa nye gị nramahụ nke dị ukwuu biko gị onye na-ege ntị ihe ị ga-eme bụ ịkwụsị obụbu ọnụ ahụ n'oge ahụ ma ọ bụrụ na ọ dabararị na ị ga-aṅụ ọgwụ iji jite onwe gị ṅụọ ọgwụ ahụ ma ọ bụ ihe jọkarịsịrị njọ ịṅụ ọgwụ mgbe ọ dịghị ihe dị gị n'afọ n'ihi ya kpachapụ anya gị ma ọ bụrụ na ị ghaghịsị ịṅụ ọgwụ ahụ dịka anyị na-ekwu gbarie ọgwụ ahụ were ihe dị ọcha gbarie ya nke ọma tinye ya na mmiri ṅụọ mgbe ị na-aṅụkwanụ ya bụ ọgwụ biko site n'obubu ọnụ ahụ dịka anyị kwuru mbụ pụta laghachi azụ hụ na ị na-eri ezigbo nri nke kwesịrị ekwesị hụ na ị nwere udo nke obi hụ na ị na-emegharị ahụ na-aṅụ mmiri dị ka o si kwesị na-ekpekwa ekpere na-ebukwa ọnụ gị bụkwara onye ga na-enweta ikuku na anwụ ọchịcha zụtụkwa ike nke ọma ka o nwee ike dụghachi ọnọdụ gị na ọnọdụ nke ị ga-enwe ike ngwa ngwa mgbe ntakịrị oge gasịrị ma ọ bụ otu izu ma ọ bụ izu abụọ ma ọ bụ karịa gị nwee ike laghachi na ọnọdụ nke obubu ọnụ iji nweta uru nke a dị mkpa a na-enweta site na ya ọ bụrụ na ị na-anọkata ma ị na-ebu ọnụ gaa bụrụ onye site n'ime ahụ gị gaa na-ekupụta ukwuru nke dị njọ nke ziri gị na ime ahụ gị adịghị ọcha ma ọ bụ gị bụrụ onye na-agbọ agbọ ma ị na-ebu ọnụ nke a na-ezi gị na eriri afọ gị na ọtụtụ ihe ndị na-ekwesị ekwesị bụ ihe ndị kwesịrị isi ebe ahụ ịpụ ọ bụkwaranụ na ị na-abụ onye ike na-agwụ gị bụrụ onye isi na-agba fere fere ya adịghị ka ọ dịkwa ihe dị gị n'isi nke a apụghị ime ka ụjọ tụọ gị n'ihi na ihe ndị a dum bụ ụfọdụ n'ime ihe ndị ahụ ndị kwesịrị inweta ma ọ bụ ụkpara nke kwesịrị ịkpa gị n'ahụ ma ọ bụrụ na ị nweta onwe gị n'ọnọdụ nke obụbu ọnụ leekwa anya na akwụkwọ nsọ na akwụkwọ abụọma isi narị na itoolu ị ga-ahụ na David na-ekwu ebe ahụ si na ikpere ya na-asụ ngọngọ site n'obụbu ọnụ gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị na-ege ntị biko ọ bụrụ na ị naghị ehi ụra nke ọma ya bụrụ na ị bụ onye ahụ na-eme ghara ghara aghara ma ọ bụ na ọ dị ụdị nrọ nke ị na-arọ na-eme ka obi gị wee ghara izu ike mgbe ọbụla ị na-ebu ọnụ nke a bụ ihe ndị ị kwesịrị inweta n'ihi na ahụ gị na-agabiga mwepụ nke ihe ndị na-ekwesịghị ekwesị n'ime ahụ gị ma kwararị na ị kwesịdị ihi oke ụra ma ọ bụrụ na ị na-ebu ọnụ n'ihi ihe nke ị na-eri mgbe ahụ bụ naanị mmiri mere ka ahụ gị gbaa ferefere ị ga-enwetakwa izu ike otu ọbụla ahụ gị si chọọ ma ihiri ụra ma ihi ụra ọ bụ mgbe ahụ sujuru na ihe oriri ndị ahụ na-ekwesịghị ekwesị bụ mgbe ọ ga-abụ ị na-ehi ụra ahụ gị wee nwee ike wepụ ihe ndị ahụ nke na-ekwesịghị ekwesị n'ime ahụ gị biko o nwere ụkpara nke na-akpa anyị n'ahụ nke onye ọbụla na-enweta ma ọ bụrụ na ị na-ebu ọnụ nke ruru abalị atọ ma ọ bụ karịa ị ga-ahụ na onye ahụ ga-abụ onye ga na-enwe ezigbo oyi ọtụtụ nke ahụ adịghị họpụtara were pụtara weretụ mmiri ọkụ ṅụọ were jite onwe gị ka ahụ gị kpekwara ọkụ ọzọ gị onye na-ege ntị biko ka anyị hapụtụ okwu a ebe a n'ụbọchị taa echi ka anyị bidokwa na ịga n'ihu n'ileba anya na ụmụ ọkpara ndị a na-akpa anyị n'ahụ ma ọ bụrụ na anyị nweta onwe anyị n'ọnọdụ nke a anyị kwesịrị ị enweta onwe anyị nke na-enyere anyị aka ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail com mara na ị nwere ike ige ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ezi enyi m kọrọ na na-ekwentị na 070 6363 7224 070 7224 637224 ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ ma na-asị ka chineke gọzie onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike n'ụbọchị taa Jehova na-ekpuchite anyị mgbe niile anyị na-ele anya na otu ụbọchị anyị ga-eru n'eluigwe sọrọ ndị nsọ bi n'igwe were ru n'elu kpakpara eze nke bi n'elu n'okwesịrị otuto ebube nke Jehova na Mchungaji na-enyere iwe soro ndị nsọ n'igwe nwere n'elu gbakwara na-eto eze nke dị n'elu n'okwe toja tonto ojo were n'elu gbakwara toja tonu

Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba unu emeela na agbomankunu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka ngọzi Chineke amara ya baru n'ụba n'aha Jizọs amen ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi Elieza Ọfọmba ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya onye Igbo ihe na-agara nke ọma ana m ekele gị n'aha onye nwaanyị ihe na-ama m na onye nwe anyị dere gị mma na ọnọdụ ọ bụla ya nọ tụkwasị onye nwaanyị obi ọ nọ na njikere imere gị amara na inyere gị aka oge a bụkwa oge anyị ga-eji lee ihe edere n'akwụkwọ nsọ n'ihi iji nweta ndụmọdụ nke anyị ga-eji na-ebi ndụ anyị ga-atụle isiokwu nke na-asị ụzọ a na-esi enweta mbuli elu ụzọ a na-esi enweta mbuli elu ma ọ bụ mbuli n'ọkwa onye ọbụla na-arụ ọrụ ebe ọbụla ọ na-arụ ọrụ na-atụ anya ka ebulie ya n'ọkwa ọ na-atụ anya ka ebulie ya site n'ogo nke ọ nọ ruo n'ogo dị elu ị makwa na ọtụtụ ndị mmadụ amaghị na ihe omimi nke a na-eji enweta mbuli n'ọkwa nọ n'akwụkwọ nsọ ihe omimi nke a ga-eji nweta ọganiru dị n'akwụkwọ nsọ ọ bụ ihe omimi ndị a ka anyị chọrọ ka anyị lebatu anya na nkeji ole na ole anyị ga-ewere ihe ọgụ nke mbụ anyị n'akwụkwọ nsọ n'akwụkwọ ilu isi iri abụọ na abụọ okwu nke iri abụọ na itoolu ebe ahụ na-asị otu a uwe mmadụ nke na-eme ngwa n'ije ozi ya n'iru ndị eze ka ọ ga-eguzo onwe ya ọ gaghị eguzokwa onwe ya n'iru ndị a na-amaghị aha ha onye na-eme ngwa n'ije ozi ya na ọ bụ n'iru ndị eze ka ọ ga-eguzo onwe ya ka anyị jidebe ahụ aka ka anyị gaakwa n'akụkụ nke ọzọ na akwụkwọ ilu isi iri abụọ na otu ahịrị nke iri abụọ na ise ọ na-asị otu a ọchịchọ siri ike nke onye umengwụ na-eme ka ọ nwụwa n'ihi na aka ya abụọ jụrụ ịlụ ọlụ ọtụtụ ndị mmadụ na-achọ ụzọ ebe ụzọ na-adịghị ọtụtụ ndị mmadụ na-achọ ka ihe gara ha nke ọma mgbe ha na-adịghị na njikere ime ka ihe gara ha nke ọma ebe ahụ anyị gụrụ na mbụ na-agwa anyị na mmadụ nke na-eme ngwa n'ije ozi ya ma ọ bụ mmadụ nke na-eme nke ọma n'ije ozi ya na ọ ga-eguzo n'iru ndị eze na ọ gaghị eguzo na iru ndị a na-amaghị aha ha nke a bụ mbunyi n'ọkwa tutu mmadụ esi n'ogo ọ nọ n'elu ya gaa n'ogo nke ọzọ ọtụtụ ihe ka a ga-ahụta n'ime ndụ onye ahụ a ga-ahụta ịbụ onye eziokwu n'ime ya a ga-ahụta ịbụ onye nwere uche zuru oke n'ihe ọ na-eme a ga-ahụta ịbụ onye uche ya dị n'ihe ọ na-arụ ọtụtụ mgbe ndị mmadụ na-ajụ ajụjụ si uche gị ọ dịkwa ya tutu ebulie gị n'ọkwa a ga-ahụ na uche gị dị n'ime ya a ga-ahụ na ịbụ onye nwere izu dị obosara n'ihe ahụ ị na-eme iji malite ka ihe gara mmadụ ka ọma ị ga-abụ onye chọtara onwe gị n'ezi ụzọ ma ọ bụ n'aka ọrụ ma ọ bụ n'azụmahịa ị ga-ahụ kpọmkwem na ihe ahụ ị chọrọ ime ma ọ bụ ihe ahụ ị na-eme adịghị emegide okwu onye nwe anyị mgbe ahụ ị nọ na n'ezi ụzọ nke ichere ngọzi onye nwe anyị nke ichere mbuli elu site n'ogo ruo n'ogo ị ga-abụ onye ndị mmadụ na-ele gị anya n'ihe ahụ ị na-arụ a na-ahụ ikwesị ntụkwasị obi n'ime ya ka anyị jiri maa atụ ọ bụrụ onye aka ọrụ a ga-ahụ tutu gị nwee ndị ọrụ gị nwee ndị na-atụnyere gị ebe o buru ibu gị nwee ndị ahịa ebe o buru ibu ma ị bụrụ onye ahịa a ga-ahụ ikwesị ntụkwasị obi n'ime gị ebe ahụ anyị gụrụ na nke abụọ na-asị na ọchịchọ siri ike ka onye umengwu na-eme ka ọ nwụọ n'ihi na aka ya abụọ jụrụ ịlụ ọlụ ọtụtụ ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa ma ọ ga-akwa ndị nne na ndị nna bụ ndị umengwu ndị ike gwụrụ kama ha na-atụ anya nriju afọ ha na-atụ anya ịgba ụgbọala dị iche iche ha na-atụ anya ịga n'ogo dị iche iche dị elu kama ha enweghị ike ịrụ ọrụ nke ga-eme ka ha ruo n'ogo ndị a ọbịa mere onye maara ihe nke dịrị akwụkwọ a ji na-agwa anyị sị na ọchịchọ dị otu a ga-eme ka onye ahụ nwụọ n'ihi na aka onye ahụ jere ịlụ ọlụ n'ihi nke a tutu ebulie gị n'ọkwa tutu gị nwee ọganiru ị ga-abụ onye siri ike ịrụ ọrụ ị ga-abụ onye uche ya dị n'ihe ọ na-eme ị ga-abụ onye maara ọrụ gị nke ọma ebe ahụ anyị gụrụ akwụkwọ nsọ sị na onye ahụ ga-eguzo n'iru ndị eze odee ihe bụ iguzo n'iru ndị eze ọ bụ na ị ga na-enweta iru ọma n'aka ndị mmadụ ndị mmadụ ga na-akọwa gị n'aka ibe ha o nwere ike bụrụ onye aka ọrụ gị rụọra mmadụ ọrụ rụta ọrụ ahụ nke ọma onye ahụ egwere aha gị gaa ebe dị elu ga mee ka ndị mmadụ mata onye bụ si na enwere otu onye rụọra m ihe dị otu ọ rụtara ya ọfụma ha sị kpọọ onye ahụ ka ọ bịa nwoke ọbụla nke na-eme ihe ọ na-eme nke ọma onye ahụ ga-eguzo n'iru ndị eze ka anyị lekwa n'akụkụ akwụkwọ nsọ ebe ọzọ lekwa ihe ebe ahụ na-agbara anyị ma banyere ihe nzuzo nke dị na mmadụ ịga ka ọma mmadụ ịbụ onye ebudere elu ka anyị lee n'akwụkwọ ilukwa ebe ahụ anyị ji aka n'isi iri abụọ na isii na ahịrị nke iri na atọ ruo na nke iri na ise akwụkwọ ilu isi iri abụọ na isii ahịrị nke iri na atọ ruo na nke iri na ise ebe ahụ na-asị otu a onye umengwụ asịwo ọdụm dị n'ụzọ ọdụm dị n'ama dịka ibo ọnụ ụzọ si emegharị n'ihe nkonye ya otu a ka onye umengwụ na-emegharị n'ihe ndina ya onye umengwụ esumiwo aka ya n'ọkwa ọ na-agwụkwa ya ike iweghachi ya n'ọnụ ya otu a ka ọtụtụ ndị mmadụ na-ahụta onwe ha taa ịbụrụ onye umengwụ oge ị ga-eji gaa ọrụ rue ị ga-anọ ị ga-aga ọrụ oge ị ga-eji mee ihe ị kwesịrị ime rue ị ga-anọ ị gaghị eme ya ị bụrụ nwata akwụkwọ oge ị kwesịrị iji gaa ụlọ akwụkwọ ruo gaa aga n'ihi umengwụ n'ezie onye dị otu a agaghị enweta ọganihu ọtụtụ ndị mmadụ ụjọ ịgba mbọ na-atụ ha ọtụtụ ndị mmadụ ụjọ azụmahịa na-atụ ha ọtụtụ ndị mmadụ ike na-agwụcha ha nnọọ gwurue ha n'ụkwụ onye ahụ dị ike ọtụtụ ndị mmadụ kpebiri ịbụ ndị arịrịọ karịa ịbụ ndị ga-enyere onwe ha aka n'ezie ọ bụrụ na ị chọrọ ịbụ onye arịrịọ oge niile ị gaghị enwe mbuli n'ọkwa agaghị ebuli gị ogo agaghị adị elu ihe nji na-ekwu okwu a ka anyị mata n'ezie na ụzọ ihe ga-esigara anyị nke ọma dịkwa n'akwụkwọ nsọ onye anyị kpere ihe ndị a iji nyere anyị aka ebe a na-agbara anyị ama na otu ahụ ibo na-esi agagharị ibo ọnụ ụzọ na-esi agagharị na ihe nkonye ya na ọbụ otu onye umengwụ na-eme na akpa ndina ya chifuo n'ụtụtụ ọ ga-anọkwa n'elu ihe ndina oge ru mgbe o kwesịrị ibili ọ gaghị ebili ịgụọ na akwụkwọ nsọ na akwụkwọ ilu akwụkwọ nsọ gbara anyị ama na otu ihe eji mara ezi nwaanyị bụ na ọ na-ebili n'ụzọ n'ụtụtụ ga-achọta ihe ya na ezinụlọ ya ga-eri ọkwa otu ihe eji mara ezi nwoke ọkwa otu ihe eji mara ezi nwata ọ ga-ebili ngwa ngwa chisara chọọ ihe ọ ga-eme n'ụbọchị ahụ ọ bụrụ onye ga-aga azụmahịa n'oge ndị mmadụ chọrọ ya n'ụlọ ahịa ya nweta onye ahụ n'ụlọ ahịa na-esi bụrụ onye na-azụ ahịa ndị mmadụ bịa na-achọ gị ma ha adịghị ahụ gị ha agaghị abịa ha ga-abịagide ike agwụ ha ọ bụziri mgbe ị nọ n'ụlọ ahịa gị enwekwa onye ga-ahụ n'ihi na ike agwụla ha ha agaala ebe ọzọ gị bụrụ onye na-arụ ọrụ oyibo ọrụ bekee n'ọfịs gị a na-abịa n'ụlọ ọrụ gị a na-ahụ gị ike ga-agwụ ndị gị na ha gị na-emekọ ihe ọ bụrụ na ị bụ onye etiri n'ọrụ ndị ahụ tire gị n'ọrụ ndị ahụ were gị n'ọrụ ike ga-agwụ ha ha ga-achụ gị kama ọ bụrụ na ị chọrọ mbuli n'ọkwa a na-ahụ gị n'ụlọ ọrụ na-ahụ gị n'ezi oge na-ahụ gị ka ị na-eji ezi obi arụ ọrụ ọtụtụ ndị mmadụ bụ ha na-arụ ọrụ ha ha ewere ihu machuwe ha abụghị na anata iru ọma n'aka ha mgbe ọbụla ị hụrụ ha ahụ na-agbakasị ha kama ị bụrụ onye na-eji iru ọchị nabata ndị ọrụ nabata ndị otu gị nabata ndị bịara kpọtụrụ gị ị ga-ahụ na ihe ga na-agara anyị nke ọma o mgbe a sị ndị ga-ebuli n'ọkwa aha gị ga-eso ya kama elu anya ahụ na-ebu onye na-achụpụ ndị bịara ịtụnyere ndị ọrụ onye na-achụpụ ndị bịara n'ọfịs onye na-achụpụ ndị ahịa n'ezie ọ dịta ka ị ga na-enweta oge niile ọ bụ oge ruo mgbe a ga-achụ ndị ọjọọ n'ụlọ ọrụ ị ga-abụ onye mgbe a ga-achụ n'ihi na ị naghị eweta ọganihu n'ụlọ ọrụ n'ihi nke onye nwaanyị kpughelera gị izu nso dị otu a ihe niile ị chọrọ iji bụrụ onye ebuliri n'ọkwa iji bụrụ onye ihe na-agara nke ọma nọ n'akwụkwọ nsọ were okwu ndị a kpọrọ ihe ọ bụ ndụmọdụ si n'aka onye nwe anyị n'ihi na echiche ọ na-echere anyị bụ ka ihe gara anyị ka ọma ka anyị rijuo afọ ọ dị n'aka gị onye na-ege ntị ikpebiri onwe gị otu ị ga-eme adabekwara n'ike ọgwụ ọgwụ agaghị enye gị ọganiru ọtụtụ ndị mmadụ na-eji ọgwụ ahịa ọgwụ ọrụ ọgwụ nke na nke ọzọ were hiere isi n'ezie ezi mbuli n'ọkwa na-esi n'aka Chineke na-abịa ọ bịa mere akwụkwọ nsọ ji gwa anyị sị na ngọzi chineke na-eme ka mmadụ bụrụ ọgaranya na ọ gaghị etinye iri uju were okwu ndị a kpọrọ ihe onye nwaanyị ga-eme gị mma n'aha jizọs amen mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ arnigiria at gmail com mara na ị nwere ike ige ozizioma nke taa na arrg gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ezi enyi m kọrọ na anyị na-ekwentị na 070 6363 7224 070 63 637224 ka anyị were ohere a kelee onye mgbasa ozi Elieza Ofọmba onye nyere anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ ma na-arịọ gị onye ọma na-ege ntị ozi ọma nke anyị nụrụ taa ka anyị gbalịa gee Chineke ntị site na ozi ọma a si na olu onye mgbasa ozi imela elieze ofọmba anyị na-asị ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị n'ezinụlọ gị ụba n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo